ọra niile ṅụrịanụ ala niile ṅụrịanụ ala ifite ṅụrịanụ children of the temple ṅụrịanụ friends of the temple ṅụrịanụ ndị efere mba ụwa ṅụrịanụ n'ụbọchị taa ka anyị na-echeta ọmụmụ nnukwu mmadụ oke nwa ogbuefi chukwu nọnyelụ m enwena m ete n'elu ka isi ego chukwu nyere iwe na-eme na ndị dị nwoke bụ n'otu otu esi ama ama ekene ndụ odogwu nwoke ọgbanye mere ogo ụgwọ gị ka anyị ebe ji ụgwọ igbo na-eso ya ha bibede anyị ya ha ọtọ nke nne gị ga-ebu ụzọ wee nwụ ekpere na ekpere ndị ma ahụ akwụkwọ okpuezi eziokwu n'ime ezigbo mmadụ ma abụchie ya ike na na ụmụazị iwere dowe edowe site na-emebi mgbe mba ụwa na-abụ ya ije n'aka ebe bụ ndị na-arụ ụgbọ mmiri ogbebi eze anyị ekene ogbebi eze anyị ekene eze anyị ekene adịghị ntị ka m gwa gị maka na nkwụ na nkwụ nọ n'oge anaba igu gaba ji n'aka okpebi eze a na-erubido na egwu egwu ala na obi eje bụrụ nwanne maka na na-ebe egwu na ọbụ ọgbeti atụ ajụche na na obi dike nwe a na-ekwu obi ya ọ napụla gị ibe agụ kpụrụ n'ọnụ na-agaji ugwu niile ụka na ike e na-esie gị ike isi egwu na dị mma kwụsị mma akwụba abụọ nwere ndị nwere iwu si na ọ ga-adịrị na mma Kali sinema ya dari anak mau. Kali sinema ya dari anak mau. Obe gbèsè náà wọ́n rí gbèsè kan gbára wa. Mọ̀tò lóyún ọmọ náà tukú wà ní ọ̀gbìn rẹ̀. Ọmọ mi kò wà ní ọ̀gá. Obe gbèsè àná ní ibi ní ọ̀dà ní mwa. Ibi ní ọ̀dà ní mwa. Àti ti ti náà kí ìgbìmọ̀ ní ọjọ́ yìí gbé. Mọ̀tò lóyún ẹsẹ̀ ti dé kóòtù náà ní ẹ̀fọ́ fún wa. Ilé ìgbìmọ̀ tó ń pẹ́ mi mẹ́fọ́ dà. Wọ́n ọra niile ṅụrịanụ ala niile ṅụrịanụ ala Oraifite ṅụrịanụ children of the temple ṅụrịanụ friends of the temple ṅụrịanụ